AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwanyị, onye na-asụ asụsụ Igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke a nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo ana m anabata unu ụbọchị nke taa na ihe banyere ahụike anyị n'ụbọchị nke taa anyị na-eleba anya ntụziaka ha dị iche iche banyere ihe oriri nke ga-eme ka anyị nọ n'ahụike ntụziaka ha dị iche iche banyere ihe oriri nke ga-eme ka anyị nọ n'ahụike nke mbụ ị ga-ekwenyere m onye igbo na ọtụtụ nrịrịa dị iche iche anyị na-arịa taa na ihe kpatara ya bụ ihe oriri site na ihe ngosi anyị na-ahụ na ọpụpụ nke ndị mmadụ pụrụ na nduzi nke akwụkwọ nsọ na ihe nchọpụta ndị ọka mmụta na-eme na-egosi anyị n'ụbọchị taa sị na ọtụtụ nrịrịa dị iche iche anyị na-achọta onwe anyị n'ime ya bụ ihe oriri kpatara ya ọ bụ ya mere anyị ga-eji leba anya na ntụziaka ha dị iche iche otu anyị kwesị mee ihe ndị a nwee ike inwe ezi ahụike nke mbụ bụ na nkega kachasịnụ nke ihe oriri anyị kwesịrị ịkarị na mkpụrụ osisi na akwụkwọ nri nke ọ bụ ị na-ele ya anya otu esi hazie ya ya na-agụghị agụrụ iwere ya mere nri ka abụọ bụ na ị ga na-atụgharị nri ndị a site na mgbe ruo na mgbe nke bụ na ị ga-enwe ihe a na-akpọ ndepụta otu esi eri nri n'ụlọ gị nke a nke ọma ọ bụrụ na eriri ịba na ụtụtụ o ruo n'ehihie enweghị ike rie ihe ọzọ na-abụkwaghị ihe yiri ịba o n'abalị eriekwa ihe ọzọ mana nri abalị anyị ekwesịghị ịhakwa ka nke ụtụtụ ma ọ bụ nke ehihie ekwesịrị iwelata aka na ya nke atọ bụ na anyị kwesịrị iwere ihe ndị a Chineke kere otu o si kee ha were mere nri karịa ihe ha atụgharịrị atụgharị n'ụzọ dị iche iche wepụcha ọtụtụ ihe ha chineke tinyere n'ime ya megharịa ya na ọtụtụ ihe ha na-edozi ahụ nọ n'ime ya abụrụ ihe ewezugara abịa megharịa ya n'ụdịdị nke mmadụ anyị kwesịrị iwezuga ihe ndị dị otu a nke anọ bụ na anyị ga-elebagharịa anya n'ụdụrụ ihe ha anyị na-eri otu ihe ọtọbịrịbịrị si dị n'ime ihe ndị anyị na-eri n'ezie ị ga-ekwenyere m ma ọ bụrụ na ga aga na ebe a na-ere ihe orire taa ga gote ihe ị chọrọ iri na ile anya na ihe mmapanye nke amapanyere n'ahụ ya ị ga-ahụ ọtụtụ ihe edere banyere ihe omume ahụ otu shuga si dị ya otu abụba siri dị ya otu mmanụ siri dị ya otu nnu siri dị ya na ihe ndị ọzọ ha dị iche iche ọ bụrụ na ga elegharị anya mata na otu ihe ndị ya si dị n'ime ihe ahụ ị chọrọ iri ọ bụrụ na ọ gafere ị kwesịkwaghị ịga n'ihe iri ihe dị otu a maka ahụike gị ahụike anyị dị anyị mkpa ọ bụ ya mere anyị ga-eji lezie anya n'ihe ha anyị na-eri na otu anyị si na-eri ya ka ọzọ bụ mgbe anyị na-eri ihe n'ụbọchị na anyị kwesịrị iji oge rie ihe were oge na-eri ihe nwa Chineke ọ dị mkpa ka ị were oge na-eme ihe n'ihe ọ bụla ị na-eme n'ime ndụ gị nke bụ na ị kwesịrị inye afọ gị ohere izu ike mgbe i richara nri ụtụtụ tutu gị eri ya nri nke ehihie ọ bụghị iripụ ga-erichi ya iripụ ga-erichi ya ọ gaghị enyere gị aka na ahụike gị ị kwesịrị inye afọ gị ihe dị ka ga awa anọ ma ọ bụ ise irichara nri nke mbụ tutu gị eriwa nke abụọ ọ ga-enyere gị aka maka ahụike gị nke ọzọkwa ga-enyere anyị aka maka ahụike anyị bụ ị na-ebu ọnụ site na mgbe ruo na mgbe ga-enyere gị aka inwe ezi ahụike n'ihi ọ ga-eme ka afọ gị nwekwa na ezumike nwekwa ihe niile nọ gị n'ahụ enwe ezumike ịrụkwa ọrụ n'oge ọzọ mgbe ị tinyere ihe oriri n'ime ya a sị na ọ gara ekweme anyị gara na-eri ugbo nri abụọ n'ụbọchị karịa ugbo atọ n'ihi ugbo abụọ gara akacha enyere anyị aka karịa ugbo atọ onye chineke hụrụ n'anya onye chineke na-echere echiche ọma onye m hụrụ n'anya ọ ga-adịgba mkpa ahụ ka anyị na-aṅụ mmiri ọṅụṅụ ọtụtụ ndị mmadụ taa anaghị aṅụ mmiri ịjụọ mmadụ ya sị gị he ole ya aṅụọla mana ilezi anya gị hụ na ọ ṅụrụbeghị kọpụ mmiri abụọ n'ụbọchị mana ihe ahụ anyị chọrọ dịka ndị mmụta si mee ka anyị mata bụ kọpụ mmiri asatọ ruo ekwu iri n'ụbọchị n'ihi na ihe ọbụla ahụ gị na-eme ọ na-ewepụ mmiri a na-eme ka anyị mara bụ na ọ dị mkpa ka anyị hazie ihe oriri anyị nke ọma n'ụzọ a ga-esi n'ime ya nye Chineke otito dịka m na-achịkọta ihe ọmụmụ nke taa na iri ihe ugbo abụọ ka mma karịa iri ugbo atọ iri ihe ugbo abụọ ga-enyere gị aka ime ka ị nwee akọ na uche zuru oke ka ị ghara ị na-echefu ihe ọtụtụ mgbe ọ ga-enyere gị aka ime ka ọkpụkpụ gị ha dị ike meekwa ka kidini gị nke bụ mkpọfụrụ gị nwee ike na-arụ ọrụ otu o kwesịrị ọ ga-emekwa ka ị nwee ike si otu a belata oke ndọgasị ahụ nke nwere ike ime ka ahụike gị ghara ịnọ n'ọnọdụ o kwesịrị onye chineke hụrụ n'anya n'ezie echiche chineke na-eche banyere anyị bụ echiche dị mma o sikwara na akwụkwọ nsọ ya duzie anyị tụọrọ anyị aka ihe ha anyị na-aghaghị ime ka anyị nwee ike nwee ezi ahụike n'ime anyị ka ị na-ege onye nwe anyị ntị ka ị na-etinye ihe ndị a ị na-amụta ebe a n'ọlụ arịrịọ mbụ ka onye nwe anyị mee ka ọ dịrị gị na mma gị nwekwa ezi ahụike ijere Chineke ozi na na ijere mmadụ ibe gị ozi arịọ m ka onye nwanyị gọzie gị aha Kraịst bụ onye nwanyị. amen ntụziaka ịnọ na ahụike mgbe okwu ọma nke anyị na-anụla taa nke sitere n'ọnụ nwanne anyị nwoke jon pal anyị na-asị ka mara Chineke bara ya ụba ka udo Chineke chia n'ime ndụ ya ma na-asị Igbo ọma na-ege ntị anyị anụwa ozi ọma nke nwanne anyị nwoke ziri anyị nke na-adọ anyị akala ntị wee na-asị ka anyị merụọ ihe n'oke ma ihe anyị ga-eri ihe anyị ga-aṅụ ihe ọ bụla anyị chọrọ iti n'ime ahụ anyị ka anyị chekụtakwa na arụ anyị bụ ụlọ nsọ chineke unu emeela ọma na-ege ntị ana m ekele unu na-asị ka mara chineke nọnyere mmadụ niile otu aka ka m ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị nwanne m nwoke nwanne m nwaanyị rutene anyị nso na adreesị ndị a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria maọbụkwana gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at com awrnigeria at yahoo com depụta adreesị a awr.org asụsụ Igbo awr.org asụsụ Igbo ọ ga-enyere gị aka ka ị wee gee anyị ma n'ekwentị gị ma na ihe onyonyo ma ọ bụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 070 6363 7224 070 6363 7224 Hallelujah. nke m na-eyuru udo dị nke m na-eyuru ọ ka ụwa na-enye ụwa na-enye kama onwe na-enye uru Rabulundu, nka n'elu ọ bụ eli ka ụwa na-enye ụwa na-enye kama onwe na-enye ọ bụ eli ka ụwa na-enye

ọ ga eli ka ụwa na na-enye

nwanne m onye na-ana asụsụ igbo ana m ekele gị na arịa amara chineke n'isi gị ọbụna n'oge dị ugbu a ọzọkwa oge eruela mgbe anyị ga-eji tụlee uche n'okwu onye nwe anyị ka o wee dịrị anyị na mma isiokwu anyị n'oge a na-asị ị chọrọ udo ị na-achọ udo anyị ga-aga n'akwụkwọ nsọ iwere ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị n'akwụkwọ akwụkwọ aza ya isi itoolu ahịrị nke isii azaya isi itoolu ahịrị nke isii n'ihi na a mụrụ anyị otu nwa otu nwa nwoke ka anyị nyewere anyị ịbụ onye isi ga-adịkwasị n'ubu ya a ga-akpọkwa aha ya onye ebube onye ndụmọdụ chineke nke bụ dike nna nke bụ nna mgbe ebighị ebi onye isi udo ị chọrọ udo bụ isiokwu a ịchọta udo n'ime ụwa nke adụm na ihe ọjọọ juru n'ime ya bụ isiokwu dị mkpa nke nakwa enye ndị mmadụ ọrụ aga n'anya bụ na n'oge awa dị ugbu a Ọbịa mere ndị mmadụ ewere ihe dị iche iche na-achọ udo tụmadị udo nke obi ọtụtụ ndị mmadụ na-achọ ihe ga-eme ka obi dị ha ụtọ ka ha nwee obi dị ala ka ha nwee obi nke jụrụ ajụ Ọbịa mere site n'inye aka ihe egwuregwu dị iche iche ihe onyonyo dị iche iche ọtụtụ ndị mmadụ achọrọ ihe niile dota n'ụlọ ha nke ga na-eme ha obi ụtọ ma a gachaa akwa lechakwa n'etiti ihe ndị a ndị mmadụ ka nwekwara nchegbu ihe nke a pụtara bụ na achọtabeghị ihe ahụ nke na-enye udo ọ bịa mere nji na-akpara aka na uche gị nwanne m na-aga n'oge awa na akwa anyị nwere ihe ọgụ anyị ime ka anyị mata kpọmkwem na onye nwe anyị nyere anyị ihe nke bụ ụzọ nke ga-enye anyị udo akwụkwọ nsọ malitere ịkọwasị onye ahụ ga-enye anyị udo dịka mmadụ nke a mụrụ dịka nwa nwoke nke a mụrụ nye anyị dịka onye chineke wepụtara guzowa si na onye a ga na-enye ụwa udo ọbịa mere ji na-akpọ ya onye ebube onye ndụmọdụ chineke nke bụ dike nna nke na-adị mgbe ebighị ebi na onye isi udo onye a na-ekwu okwu ya bụ onye nwaanyị jizọs kraịst a chọọ udo n'ụzọ dị iche iche agaghị enweta ya karịa akwa mgbe a bịara n'ebe jizọs kraịst nọ n'ihi na jizọs kraịst bụ onye na-eweta udo n'etiti ya na chineke ọ bụkwa ya onwe ya na-eweta udo n'etiti ya na mmadụ ibe anyị ọbịa mere ọ dị mkpa ka mmadụ ọbụla nwee ike mata onye jizọs kraịst bụ n'ihi na ngwa ngwa matara onye jizọs bụ ihe ọ pụtara bụ na ịchọtala ụzọ udo ihe ọ pụtara bụ na gị na udo udo ahụ ị na-achọ udo nke nọ n'ime obi udo nke ahụ ga-enyere gị aka ibi ndụ n'ụwa nke ahụ juru n'ime ya ihe ọ pụtara bụ na ị nwetala ya ọbịa mere nwanne m ana m arịọ gị n'oge awa a ka ịleba anya na otu gị na jizọs si mata ị makwa onye ọ bụ nke na nne ya na aha ndị mmadụ na-asị jizọs jizọs o nweela nhuku n'ebe ị nọ ọbịa mere ngwa ngwa jizọs nwere nhuku n'ebe ị nọ ị ga-amalite nwenwe udo nke obi ma eleghị anya ihe niile na-achọ agaghị eru gị aka n'oge ahụ ị na-achọ ya kama obi gị ga-adị nwayọọ obi gị ga-adị ala ị ga-enwe udo na nchekwube nke obi nke ga-eme mgbe ndị ọzọ na-agba ọhịa na ụzọ mgbe ndị ọzọ na-echegbu onwe ha gị nọ n'ime udo mgbe ndị ọzọ na-adọkasị ahụ na-aga n'elu na na-achọ ihe ha ga-eri na-achọ ka ha dịka ibe gị onwe gị enwe afọ ojuju n'ihi gịnị gị na onye isi udo matara e. gị na onye isi udo na-akparịta ore ọbịa mere onye isi udo ahụ ga-enye gị udo nke si n'ebe ya onwe ya nọ bịa ọbịa mere jizọs na onwe ya ji kwuo okwu na akwụkwọ jọn isi iri na anọ ahịrị nke iri abụọ na asaa ya sị udo ka m rapụrụ unu udo ka m na-enye unu ọ bụghị ka ụwa si enye ka m onwe m na-enye ya mere ka obi na ghara ịda mba unu atụkwala ụjọ jizọs na-enye udo karịa ka ụwa si enye jizọs anyị na-enye udo karịa ka ihe egwuregwu ọbụla nke ewepụtara n'ụwa a ga-enye gị ọ bịa mere ọtụtụ mgbe ndị mmadụ riekwa ihe ndị ha bụ n'obi ga-enye ha udo emesịakwa udo adịghị ọtụtụ ndị mmadụ nwekwa ego ebe o buru ibu emesịakwa udo adịghị n'ihi gịnị onye isi udo abatabeghị ngwa ngwa onye isi udo nna nke mgbe ebighị ebi batara ngwa ngwa onye ebube ahụ batara bịa were ọnọdụ n'ime obi gị ị ga-ahụ na udo ga-adị n'obi gị ngwa ngwa udo dịrị n'obi gị ị ga-ahụ na udo ahụ ga-agbasakwa n'ebe gị na mmadụ ibe gị nọ ngwa ngwa udo ahụ gbasara ị ga-ahụ na ị ga-abụ onye ndụ ya ga-adị iche ị ga-abụ onye a ga na-ajụsị olee otu onye a ji na-aga n'ime ọnọdụ dị otu a ị ga-abụ onye ndị mmadụ ga na-asị ihe a niile siri ike ọ nakwa emetụta gị nsogbu niile ọ nakwa emetụta gị n'ihi nke na ha na-achọpụta n'ime onwe ha sị e n'ezie na onye a nwere udo ọ ga-abụ na n'etiti nhụju anya ọ ga-abụ na n'etiti adụm nke ụwa ọ ga-abụ n'etiti anya mmiri etiti ihe isi ike onye ahụ ka e nwere udo ọbịa bụ udo nke jizọs na-enye ọbịa bụ ụzọ nke udo odeakụ na taa ga-eji chọta ozi udo ahụ nke a bụ ajụjụ ị nwere ike ju n'oge awa ka anyị were asịsa na akwụkwọ jobu isi iri abụọ na abụọ ahịrị nke iri abụọ na otu jobu isi iri abụọ na abụọ ahịrị nke iri abụọ na otu ebe ahụ na-asị otu a biko mara ya nke ọma wee nọọ n'udo n'ime ihe ndị a ka ọdịmma bịakwute gị mara ya nke ọma ka ị wee nọọ n'udo ihe a bụ ndụmọdụ nke ndị enyi Job nyere Job n'oge ahụhụ ya ịma Chineke ịma Jizọs Kraịst na-eme ka mmadụ nọ n'udo tụmadị ịma ya nke ọma ịmara onye nwaanyị nke ọma ị ga-ahụ na ị ga-anọ n'udo ịmara onye nwaanyị nke ọma ị ga-ahụ na ị ga-achọpụta ihe bụ ebumnobi onye nwaanyị ịmara onye nwaanyị nke ọma ị ga-ahụ na ị ga-achọpụta ihe onye nwaanyị na-achọ n'aka gị oge niile ọtụtụ mgbe ndị mmadụ na-anọ na ntamu. ndị mmadụ na-anọ n'obi ezighị ike ndị mmadụ na-anọ na nchegbu banyere otu ọnọdụ ma bụ ọnọdụ nke ọzọ n'ihi gịnị ha amaghị ihe bụ ebumnobi onye nwaanyị n'ihi gịnị ha amaghị chineke ngwa ngwa ịmatara chineke nke ọma dịka akwụkwọ Jobu si na-agwa anyị ị ga-ahụ na ị ga-anọ n'udo ị ga-enwe udo n'ihi gịnị ị ga-amasị ee n'ezie na onye nwaanyị dịrị gị mma n'ime ọnọdụ niile na onye nwaanyị ga-enyere gị aka n'ime nsogbu niile na onye nwaanyị agaghị ekwe ka ihe na-adakwasị ndị mmebi iwu ihe a ga-akpọrọ akọ na uche ndị mmebi iwu ihe ndị a ga-ewere ndụ ndị mmebi iwu ka o rute gị o nwekwara ike ịbịa asị ee n'ezie na ihe emebiela kama ngwa ngwa ị nwere okwukwe n'ebe onye nwaanyị nọ ngwa ngwa ị maara ụzọ onye nwaanyị ngwa ngwa gị na onye nwaanyị so na eji ije ị ga-ahụ si n'ezie na ị ga-enwe udo udo nke karịrị oke osimiri udo nke karịrị ebili mmiri udo nke karịrị nhụju anya udo nke karịrị ihe isi ike udo nke karịrị nrịrịa udo nke karịrị enweghị ego mgbe ndị ọzọ na-achọ akụ na ụba mgbe ndị ọzọ na-achọ ihe nriju afọ mgbe ndị ọzọ na-efe arụsị iji nweta obi ụtọ ị ga-ahụ n'ezi asị ee n'ihi na ị maara Chineke ị ga-abụ onye ga-enwe udo ana m arịọ gị ka ị chọọ ụzọ onye nwaanyị anyị chọta ụzọ onye nwaanyị n'ihi ngwa ngwa chọtara ụzọ onye nwaanyị ebe ya onwe ya bụ onye isi udo ọ ga-ekere gị oke udo ọ ga-enye gị udo dịka o kwere na nkwa ụwa anaghị enye udo ụwa na-enye nhụju anya ụwa na-enye nrịrịa ụwa na-enye nsogbu ụwa na-enye agha ngwụsị ọbara na ihe ike dị iche iche kama onye nwe anyị na-enye udo ngwa ngwa ị matara ya udo ahụ ga-abịa n'ebe ị nọ udo ahụ ga-anọgidekwa ngwa ngwa ị nọgidere n'ime onye nwe anyị mere o jide mkpa ka anyị mata onye nwe anyị nọgide n'ime ya n'ihi na udo ya ga-anọgidekwa n'ime anyị ruo ebighị ebi anyị ga-enwe udo n'ihi na onye anyị na ya na-eso bụ onye isi udo ana m arịọ dịka ị na-atụgharị uche n'okwu ndị a ka onye nwe anyị nye gị udo ka onye nwaanyị nabata gị ka onye nwe anyị mere gị ihe ahụ ị na-arịọ n'aka ya ka ị wee mara onye ọ bụ ka ọ dịrị gị otu a n'aha jizọs kraịst bụ onye nwe anyị chineke nke bi n'eluigwe arịrịọ anyị mbụ ka ị gọzie nwanne anyị nwoke onye mgbasa ozi elieze ofọmba onye na enye naanị okwu nke ndụmọdụ taa na-ajụ anyị ajụjụ si anyị chọrọ udo ee n'ezie ama m na anyị chọrọ udo ma. onye chọrọ udo ga-eme ihe udo ga-esi bịa n'ime ndụ ya mee ihe dị mma ka chineke gọzie igbo ọma na-ege ntị mara na nkasi obi n'ime chineke bụ ebe mụ na gị ga-enweta udo nke kachasị mma udo n'ime ụlọ anyị udo n'ime ezinụlọ anyị udo ebe anyị na-arụ ọrụ udo ebe anyị na-azụ ahịa udo ebe ụmụaka anyị dị udo n'ime ihe niile nke anyị na-eme ozi nke dị ụtọ na ntị onye ije ka masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị rute anyị nso na adreesị ndị a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos gị rutere n'ekwentị anyị 070 07063637224 07063637224 email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com udo dịrị imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo.